ndewo no ka unu mere you're all welcome so i dragged my friend so that we can do the abc challenge igbo edition stay tuned because i know you're going to love it this is an mbc girl so she got you correct i'm sure she knows how to speak mbc very Onye. well <laughs> Onye, one from bc adam bc oh yes. uh -huh. so let's start so you're going first abby yes please uh mm-hmm. -huh. ah agwala m ya ka ọ hapụ onye aha aka agwala m ya bi biko onye ka isi ya hapụ chi chimanụ chimanụ dị daalụ n'ikwu eziokwu eche m na anaghị ahụ ihe nna ahụ kemgbe ee ekwukwela ihe ahụ ọzọ ya bụ na ịma ịmachara fi fụọ ebe a ma mara ọ bụrụ gị na ekpuru m isi gị gị gị gịnị ka ọ ga-eme ugbu a gịnị ka ọ ga-eme ugbu a gbee gbachichi dị mma nkịtị ihe mgbu ya ebidobe ee hi hi ghara ikwu ihe a biko ghara ikwu ihe a biko gwe gwa m gịnị ka isi m kwuo hi hazie ya bụ ife hazie ya bụ ife biko biko biko hazie ya bụ ife isi gị ebe ahụ onye na-ahazi ya bụ m onye nhazi ị ị ishana agụkwado biko unu nwere ishana ụlọ agụkwa agụkwado biko oke nsogbu adịrọ ji ji ji eji isha sie dịkwa ji ji ji ji ji ji ji ji ki kedu kwanu ya biko nyina ụmụ ka nrie na agụrụ ji mụ kpe kpe kpachara anya gị o kpachara anya gị ọ nri ka ị bịara iri ebe a <laughs> kwe kwonu biko kwonu biko kwonu biko li lepụrụ m anya lepụrụ m anya mi nwụwa nke a lepụrụ gị anya mụnwa nke lepụrụ gị anya n'otu ọzọ mụnwa nke ni ni nkịta rachakwa gị anya <laughs> nkịta rachakwa gị anya nyi nyi nyi <laughs> nyi <laughs> gịnị bụ nyi oke nwi nwi nwatakịrị a nwatakịrị a kpachara anya gị nwatakịrị a kpachara anya gị oke nyi nyi nyi nye m nri ka ndị biko nye nri ka ndị nye m nri ka ndị biko o o o o o nne lekwe nri buru ka okwu hapụ ise lee nri buru e, ọ ọ ọ kịta ka ị bịara daalụ daalụ daalụ pi pi pi pi enyi gị nwoke kwan ri rie nri soro m rie nri onye ajụjụ soro m rie nri onye ajụjụ kweshọn soro m rie nri si si saanụ m ihe m jụrụ gị saanụ m ihe m jụrụ gị si si si ọka ka icheta ti ti ti ti ti ti tinyekwere m nri ka nri elu tinyekwere m nri ka nri eriju afọ tinyekwere m nri ka nri e. ah! iseku na-amaka ọ mara mma nke ukwuu iseku na-amakakwa o o o ụbọchị taa agaala ụbọchị taa agaala bịa lawa be gị okay ụbọchị taa lara ee vi vi vi vi vi vi varanda pole varanda pole gịnị bụ varanda pole v v varanda pole ọbara Chineke mee v v varanda <laughs> Ho. Okay. Um, we, we, we. Wepụkwa aka enwe n'ofe o meghọrọ aka mmadụ. Wepụ aka enwe n'ofe. yi, yi, yi, yi, yi. Ya alawala m. Ya alawala m. Ya alawala m. Zi, zi, zi, zi. Zaa usekwu nne m tupu ọ chụpụ m n'ụlọ a. <laughs> Hi guys, thank you, you, for watching. This. I hope you enjoyed this. If you I know did, they, they did. They if did. you did, please share your stories, like and comment, and I'll see you in the next one. If you want to start taking your Igbo language lessons, please send me a DM so that we'll start immediately. Ngwan Kemesia. That's Bye. the Igbo language boss. Bye. <laughs>